achọbeghị m ikwu okwu maka ndị fada ọkpọ ntu ọntụl ikofa ju ụwa ga-ama ndị ha bụ ndị si na ha bụrụ ndị ozi chineke mana ha na-emepe ọnụ ha ji ṅụọ ihe ọlụ na-asị na enwere ihe dịka mirakụl kee ka chineke ga-esi were gị kwara ngwa ọrụ wee mee mirakụl ebe ị na-akpọ ntu isi ya tazie isi anyị na onwere ihe dịka mirakụl fada homo emekata onye praịmarị asaịmentị ya bụ igwu ụwa na Jesus na-eme ihe ebube dị ukwuu onye praịmarị asaịmentị ya bụ ime ka ndị mmadụ kwenye that god we serve can do all things that with god all things are possible abụrụzi nwa ga-emepe ọnụ ya si gị na enwere ihe dị ka miracle a preacher a priest <laughs> you should understand that there are waters going under the bridge ka ị na-eche ka ọ bụrụ n'ọnụ m ka ị ga-anụ ya as for me as a preacher I can stand anytime, anywhere, any day to prove to you that there is miracle. Yes, miracle do exist. Under my nose, not just nke Nkengotana Bible, no Nkempele Pele, or many ru Mawuno Kwaja. nye Farenji. Nyaka mwadu m that there is nothing like miracle. mgbakwa nkịtị. Kita abuzukwa evangelist Ebukobi ọ na-esokwa omenanị anyị n'ụka anyị ọ na-emekwa otu anyị si ebi ya n'ụka anyị trying to paint this young minister with a very bad color oke Achọba m ikwu okwu maka ndị ahụ mana ndị nchọrọ chọrọ igwe okwu kịta bụ mbụ evangelist chukwuebuka anọzi obi nke ịbụa ndị zion ministry na ụmụ chineke niile n'ebe niile ụwa sọtụrụ geenụ ntị chukwuebuka obi abịakwa m ọzọ agwa gị na ịbụ nwata n'ọlụ a aka ga-ebuga agha mọọ aka ga-agba dị mgba mọọ mana ihe m na-agwa gị taa bụ do not be distracted remain focused don't lose focus don't expect the world to love you don't expect everybody to say good about you remain focused anyị afụkwana n'ife anyị afụkwana n'ife na denominational system of worship and that is why i tell you remain focused ọ bụ na isi na chineke kpọọ gị oku lụbakwa ọlụ chineke fọchie ntị gị lụbakwa ọlụ chineke maọbụ n'ụka nke ahụ maọbụ n'ụka nke ọzọ ọ bụrụ na ọnwa ezi ụka nabatara gị pụta nọdụrụ onwe gị kwụwagara onwe gị iche jekwa ozi chineke maka ada ama ama ịbịakwana iji izogharị n'okpuru ụka wee rapụ ime ihe chineke si gị mee evangelist chukwuebuka nọzi obi remain focused ka your goal bụrụ your calling ka your goal bụrụ your assignment let not your goal be what they say and the denomination nke or denomination nke ọzọ you are not just for the roman catholics you are for the roman catholics You are for the Anglicans. You are for the Pentecostals. You are for the children of God worldwide. You are the flag bearer of Christianity in Nigeria. My brother. Nobody can challenge that. For now, you are the flag bearer. Before focused, Oga. God has placed you in a very high position. You remain the topic. Forget Yandia. I've always told them rapụnụ Chukwuebuka Anọzie Obi aka na ọ bụ na ihe ọ na-eme site na Chineke you cannot push him down you cannot fall him mana ọ bụ na ihe ọ na-eme sitere na Chineke rapụnụ ya na ọ ga-ada rapụnụ Chukwuebuka Anọzie Obi aka na ọ ga-ada ma ọ bụ na ife ọ na-eme esitere na Chineke mana ọ bụ na ife ọ na-eme site na Chineke onye na-agbụ ya mgbadi ka onye na-eji agba ụkwụ ya n'okwute and the ịma the implications na onye gbaa ụkwụ n'okwute na ụkwụ ya ga-enwe injury ịma the implications na onye je tinye okpu n'ogbe akwụ na aka ya niile ga-abụ ọbara ọbara and that is why i advise people stay off that young man let him do what he is doing if he is of god you cannot stop him but if he is not of god he will surely collapse he will surely collapse if he is not of God. But if he is of God, you cannot fall him. Then, ndị Zion ministry, geenụ ntị. Ọ bụrụ sọ ndị Zion ministry, ụmụ Igbo niile na-ekpere Chineke geenụ ntị. Onye na ka aghọgbuo ya. Onye na ka mmadụ kpọpụ ya n'ikpere Chineke. Maka gịnị? ọkwa onye na-enwebe problem na-echeta ụka ọ na-eje ee ọ maka na inwebe problem ka iji echeta chọọchị gị ịnwebe nke bụ nsogbu original inwe nsogbu original ịchọba solution ịchọba ebe chineke ga-aza gị ekpere not issue of chọọchị nke ma chọọchị nke ọzọ after all onwerụkwa chọọchị dị n'eluigwe onwerụkwa chọọchị na-akpọga mmadụ eluigwe onwerụkwanụ chọọchị na-akpọga mmadụ eluigwe chọọchị adịrọkwanụ n'eluigwe ihe dị igwe bụ ndị na-eme ihe Chineke na-achọ ndị obi ha dị ọcha ọ bụrụ ndị na-akpọ ntu ebe ndị ụka na-eme atak ndị na-ekpere Chineke mana ndị nait ndị chiri echichi n'ụlọ ụka na-eje dibia na nzuzo nọdụ n'otu nzuzo ha ka a ga-enye iru oche nabata ọfụma kwanyere fa ugwu onwere onye na-ekwu maka ndị na-eje nke nzuzo onwere onye na-ekwu maka ndị chiri echichi dị iche iche n'ụlọ ụka bụrụ ndị isi na ụlọ ụka n'ebe dị iche iche mana ha na-eje dibịa na nzuzo na-agwọ ọgwụ na-ekechi ekechi onwere ndị na-ekwu maka ha ọha bụ ndị a na-asọpụrụ kezi ka o si bụrụ Ebuka Obi na ministri ya Zion ministri bụ isi ga na-agwa ndị ụka rapụnụnụ ya ka ọ daa ka onye ọbụla fụ na ọ dara iwe ma na aka Chineke adịrị ya maọbụ ka ọ kwudosie ike iwe ma na aka Chineke dị ya ndị zayon ministri unu ekwekwana ka mmadụ ọbụla disivue unu unu ekwekwana ka mmadụ ọbụla were denomination megharịa unu anya chetakwa na m gwara unu na ụkwụ onye na-enwebe problem na-echeta ụka ọ na-eje ụbọchị nsogbu original ga-ejide gị n'onu ichefuo ya church by force chọọ solution to your problem ị na-achọkwa solution to ya problem ọ bụkwa na ụlọ ndị dibịa